n'ebe anyị mma mma nọ nke onye chiri ya zere ndụ mmiri ndụ azụ onye anwụna na ibe ya efuna emere nwụ Hold on. What is your name? Afa m bụ obere nwaada Chinazụ Okwu. Ya bụ obere nwaada. That is obere nwaada. Ọ sị na ọ nnukwu nwaada. Obere nwaada. Onye ahụ akwago alọị. Oh man, I know who you are. I know who you are. You have confused me. Eh? You know how confused you are. Ngwa n'ihu ga n'ihu. Iwe onye ebe. Abụ na Anambra. Atọ eze na Ukpo. Ala ọhịa eze na Ukpo. Um, ala n'ihu. I will enjoy this. Ladies and gentlemen, boys and girls, pay attention. This is very good. ha na ya aka ịhụ na anyi na Parapita Kids International Tata Chomi Koruno maka Balapita Charity Group. Balapita Charity Group bụ otu Balapita Mojekwu gbara. Balapita Mojekwu bụ nwa afọ Osumei dị n'okpuru ọchịchị Nnewi Diocese dị na Anambra oh, Nnewi South na Anambra state. Balapita boyo onye ewu Diocese dị na Naịjirịa Fada bụ onye ihe gbasara ndị ọzọ na-emetụ ọkachasị ndị ọrụsị ụmụaka enwe nna enwe nna ọ bụ onye n'ihu ndị ntorobịa na ụmụaka na-echu ụra ọ bụ maka ihe ndị a ka o jiri malite otu ya fara Peter Kedu ndị bụ Group fara Peter Group bụ otu atọ na-arụkọ ọrụ ọnụ maka ọdịmma ndị mmadụ Habo, Balapita Charity Tennis Tournament Nigeria, Parapita Charity Organization USA, Parapita Sports Foundation Chicago, Parapita Charity Tennis Tournament Nigeria, Monetary Ihedeka for Irini Dolu Garaga, Nanambra State, Denawa Biafra, Ọrụ na Ihedeka Area for Irini Dolu otu a na-ekpokọta otu egwuregwu tenis dị na Anambra steeti ọnụ maka mmekọrịta mmadụ na ibe ya ndị klọb ndị a na-enwe nsọkọrịta mpi nke na-enwe ihe dịka ọnwa abụọ maọbụ atọ n'afọ ọbụla ị na-eji ohere akọrọ ha maka mkpa ọ dị iji ngozi na onyinye Chineke nyere ha enyere ndị ha ka mma aka ndị otu Fada Peter nke Naịjirịa na-enyere ndị ọrụsị aka ha na-enyere ndị nwanne ha nwanne aka site na ihe ha onyinye dị iche iche ha na-enye ha otu ọbụla dịka mkpa ha siri dị ha na-enye ha onyinye ego ihe oriri uwe wheelchairs kọchịs wee dịrịzịa gaba ha na-enye ndị mmadụ ohere ịfụ dọkịta oyibo n'efu na-enyekwa ha ọgwụ n'efu n'afọ ọbụla ha na-emere ndị ụmụaka na ndị ntorobịa oriri bịambịam n'ọnụ n'oge ekeresimesi ya bụ krismas pati ha na-enwere tenis akademi na anambra steeti ebe a na-azụ ụmụaka na ndị ntorobịa ma na-akụzikwara ha etu esi apịa tenis wee dịrịzi agaba abịa na amerịka ha nwere Fada Peter Charity na Fada Peter Sports Foundation e ewubewara Peter Cherry ka ha nye aka hụ na inyere ndị ọgwụ ya si aka na Foundation ketara ọrụ ịkwado ụmụaka na ndị ntorobịa ihe kpara Group na-arụ na ndị Parapita Charity Group n'Amerịka na-ekpokọta summer tennis program maka ụmụaka na Seton Academy dị na South Holland. N'afọ gara aga ha malitekwara ịkpọkọta ụmụaka na ndị ntorobịa amụrụ n'Amerịka na-akụzikwara ha asụsụ na omenala Igbo abụ m onye n'ime ha na mmechi ụmụaka na ndị soma tenis Program na ndị Farapita International Igbo Kids Academy. Anyị na-ayọ Amarachukwu n'isi Farapita ka echiche ọma ịhụ na-echere ndị ọzọ pụta ya aka anyị na-ayọ ka Chineke kpalite ọtụtụ ndị gara na-akwado ezi atụmatụ a udo dịrị Stay here, don't go anywhere. Where's the way you're going to one? Rebecca, now you're going to